ndebe ka anyị maa ezinụlọ kara m nọ nka ọ dị ihe m si bịa obi adịghị m mma obi adịghị m mma iwe ndị iwe m kemgbe nsị anyị kpọọ n'ọlụ ụlọ elewaje m Nigerian movie ele ele ele pacha ide ya anya eledere m lede ụmụ fim igbo igbo ndị a niile ị ga-ịhụ nwa agbọghọbịa machara mma ma ezigbo mma ya ọ nọla akụkụ ime ọhịa maọbụ kpọnọrọ la ime ọhịa ebe akwa ebe akwa ebe akwa ị ga ehu otu nwa onye eze maọbụ onye dinta onye na-eji agba ọhịa anụ ya ọbịa ya ọsị ya da nne ka ịkpọnọkwana nga na ọ bụ ngiri dị ime ya ọkọrọ otu nne nne ya nna nna ya nke na mmiri nke na-emekwa nne ya nwụọ nna ya nwunye nna ya achụfuo ya nke na nke na niile anọjim n'ime ọhịa kemgbe ebe akwa agala m okpulukwu niile agaala m ihela m n'anya gaa ebe m amaghị ebe m agatụbeghị kemgbe a mụrụ m ahụbeghị m nwa onye onye eze adịdịghị onye m ahụla lasị m nne gịrị mbewa dị otu o ji n'ọra m ndị otu m ji enyere ha aka hemda ịgwa agba ọbụla amadị ime ebe m nọ amadị ime ebe m nọ agachala m n'ime ohe niile ama m ebe m nọ dị ime ebe m nọ ọ ga-edere Nigerian movie la mma ọ la mma